Ọnụ na-ekwuru ndị uwe uweojii n'Anambra Steeti bụ Ikenga Tochukwu sị na nke a mere n'elekere iri nke ụtụtụ Fraịdee abalị iri nke ọnwa Septemba, afọ puku abụọ na iri abụọ na otu.